unu fụlụ um, etu anyị si aga ka bụ poolu eletrik Polu eletrik unu nenezie unu ama ma ọ dị mma mmadụ iburu onwe etinye na poolu ọkụ dị na ya mgbe ụfọdụ maka na ọkụ nwa adịghị enwukwa enwu mana mgbe ụfọdụ eh, ihe ọ dịnụ mma anyị nọ na Hellfire maka na onweghị ụzọ anyị si apụ apụ anyị agha abata abata ebe niile emechiri emechi ndị mmadụ ada abịakwuzi ụlọ ọgwụ maka na enwere ụzọ andị anya na-ejenwuzi apịa ma ike ọbụla maka ụzọ ịpụọ apụọ ụmụaka na-ana akwụkwọ na-adaba n'ide ụmụaka ụfọdụ ewelugo maka ya kwụsịsị ụfọdụ akwụkwọ ebe niile emechila emechi onwere ilu esi abata akaba eze ma we have no road at all. anyị chọrọ ịma ife nwe ike ikwu maka ọnọdụ ọnụ nọ ebe a ọnọdụ anyị nọ n'ilu a adụghị anyị obi mma anyị nwa nọ na anụ anụnwa sef obi adụghị anyị mma ọ na-ewu anyị iwe ọ na-ewute anyị anyị nidi ka alụọlụ anyị ilu a ka ilu a dị ọganiz ka anyị nwa nọ n'ilo ajụkwa eme ife anyị na-eme ka anyị nwike na-eme ka ọ na-agara anyị ah. some of my customers wafuchago because of this road and ha arụ ya arụ etu ahụ ha dewere ya since ka ọ dị ọgwụ si gị ife na-emenụ anụ in mpụta ọrụ ụtụ na shọpụ nragide ụra chi jikwe si nka ya akwụ ụgwọ dis shọpụ nna ike gwụkwọrọ si ma akwụ ife anyị eme ya ngwa ngwa gbatara anyị ọsọ enyemaka imagine na ibe dị ka ilu anyị na anya enweghị ilu nene n'ụmụ akwụkwọ ebe e unu akwa ka a na-akpọ kọmuniti praịmarị skuul uru agụ na-ewe wee malị ya fụ ebe ụmụ akwụkwọ si aga na-anya ebe afụ na enweghị ebe esi apụta onweghị ebe a na-alụ alụ onweghị akaba eze m niile ịbịasị ebe a kịta onye be anyị a ebe a si apụ were eje nkwọ kwa bịasi ebe a ya gbaa obi agụ ee gbada pụọ nke mmadụ ike pụọ ilo nkwọtụ nkwọ wee jebe Nnewi kelụ dị afọ dị ife a ndị nkụzi anyị ọtụtụ kwuru na izu ụka ọzọ na ha yara ya bịa akwụkwọ na ọbụna mmiri a kọntinu na ọ bụrụ na mmiri a gaa n'ihu ịda etu a na onweghị ebe ha fụrụ ha si abịa mgbe ụfọdụ bịara akwụkwọ n'ụtụtụ a ha jere na ha batachara akwụkwọ bido sawa ọkpa ha mbụ ndị nkụzi isisi ive na sawa ọkpa ha na-apịtị anyị afụghị ebe anyị si abata akwụkwọ abịa ruo na akwụkwọ na ife anyị na-ayọ gọọmenti adụ gbatara anyị ọsọ enyemaka maka na ụmụaka bụ ọdịnihu anyị